Um, ebe ọ bụla isi good morning good afternoon good evening agwa m na taa ga-adị egwu dịka mkpọtụ ka a na-eme and ndị uh, kemgbe two days ezube mbi ka anyị na-agbagharị and our brother bụ onye isu ochi Kcee Rosette unu na-afụ ihe ịnọsi na-eme na nne o mebego na Abia steeti ọha na Igbo mmadụ na-eme moto asembli ọ na-eme ya asembli na China and afọ moto bụ Rosette plan kịta bụ na ọ na-awọkụ with the eh, government of Abia State ịmana nwa best governor na Nigeria so far Governor Alex Oti achọ ka arụbazie moto a directly na na aba ka a ga na-arụzi moto a 100% so ọkpọ m ome travel si butelu m moto a na abụ ka m wee gbagharịa program a na-eme nke a bụ nke ọga anyị bụ Benz Clinic so moto na-aba ka ebutere m Rosette mepee n'ime moto a biko tinia ya mme post fon nọmba onye na-arụ moto a na kọment sekshọn ka unu mee ihe nkọreji na ọ afia bụ ka esi rozet onye isi ochi ọ bụrụ na ị bụ onye abia steeti na iso n'ihe a na-eme ikwesị ime onye bụ ka esi rozet I'm trying to pin up his phone number enwegoro ya ọzọ ịkpọ ya isi ya nwanne thank you very much ebe a na-arụ ya na Nnewi a na-arụ ya na Aba na before arụba moto na enugwu rụba na Owerri arụba na Abakaliki nwanne ka unu fugoro ime moto a nọ tie rọba ebutere m moto a na ka m wee mee ife m na-eme nwanne na n'ime moto a nọ tie rọba ọ nwa anyị bụ onye isi ochi fon nọ m bịa kpọọ Jos kpọọ ya si ya ka esi thank you nwanne bịa statgori moto a biko ana anọ m na aga a na-ebute ma bọọsụ ma ife ya new one ebu m n'ime moto a nkọmfam nwanne na elu sandụ moto nwanne na enu moto new one onye igbo na-arụ moto a ka esi rosette nwanne na enu nu biko nu moto bụ mmiri mileage ya bụ one ke mileage ya eh 2.4 maka unu anya gị ya for some time 00 mileage 00 mileage nwanne ọkpara square ka anyị nọ anyị ndị renjas efeji ka anyị na-eche ka a daa na enu injin moto biko nu moto bụ mmiri moto a bụ new one na ife a na-ama aka di moto champions of nigeria enugu rangers and the moto according to oga nwe moto ọ sị na ọ chọrọ ị na-emere ụmụ igbo payment plan ịkwụọ satin amount of money buru moto ị na-adọ n'izi ọ bụrụ na ị na-enye nwunye gị 50,000 ego nni na-enyezi ya 20 were taa temara ya n'elu na-akwụ ụgwọ moto a anyị achọzi mmadụ nyacha moto na amerịka nyacha moto na china eshipuola anyị ya ife anyị chọrọ ị na-anya bụ ihe a ndị ọcha na-anya tinye rọba na afie ebe a rozet kee moto ntinyekwuonu nke a biko maba na ya n'aka let dị see this one as well nwanne ọ moto onye igbo onye abia steeti ya nwere alụ moto a ka esi rozet fon nọmba ya bụ 08030942344 ịkpọ ya na fon esi ya ka esi itenkyu ya si ike ịma anyị donso na-eti egwu si na igbo nwere mmadụ na igbo bụ mgbọrọgwụ naijiria ọ bụrụ na ịbụ onye abịa steeti na ịbụ onye igbo ị ga-adị very proud mepee na azụ ya na roset nwanne na enia na nke m nke m bụ toyota ọ bụrụ na m ego bụ moto ma fọ roset ka mana m ma eburukwa ofu nkwụnye some money ọ bụ payment plan ọ bụgodị ugbo ka ị na-eje ma ọ na ị na-arụ na nepa iloduo ngwongwo gị ebe a nwanne nne ya Rosette ọ nwoke Abia steeti fon nọmbia dị na kọment sekshọn a taa na-ama aka ọ si ndị bịa butere m moto na-aba ihe ọbụla m na-eme taa na echi na nwanne echi si m nwere moto a na-aga ịfụ na ntọrọ ajị ka m wee na ịtọ ka ọ dị na ebe a na-ekwe pleti bụ Abia steeti Abia nke enwebara nọmba ọnwụ Igbo nwanne ebe ọbụla ị nọ itinye arụ n'ọkpara square na anyị na-akwado taa mmiri gịnị na anya ebe a na anyị na-akwado mee na-eti arụ ma Gustavo by Cubana ma Zion otos ma Crimage Media ma bens Clinic ma Blazon ma Lenstech ka ọ dị ke ka onye anọrọ onye bụ onye Enugu ma ọ na ibi ma Toscana na ebe a CJ toskana. opito skana ga-etinye arụ enugu state house of assembly ga-etinye arụ 17 local government mayors ga infact onye anọrọ ebe a ọ bụrụ na ị bụ nwaanyị na ike men ụmụ nwoke aka esiri ike agwụgo gị bịa ebe a chọọ sọmbọdị nwoke ọbụla aka esiri ike abịakwa n'ebe a ị na-anya ifu ihe adị ebe Union steji okezie onye emerukwe 5 star general binyere anyị steji binye ị na-anya ife ife na-emede a na-ese eti ọ na-akụ 3-4 make sure na ị nọ n'ọkpara square maybe kemgbe iji nọ na relationship as a woman ị na-ayị ụmụ nwoke aka na-esiri ike <laughs> nwoke bụ ịkpọ ya bebi n'ụtụtụ ọmankwe reply ego ma eburu ego ka ị na-anị ya ịma Oliver De a na-enwe obodo enwe ị anya efu Clinic ada aka i celebrate birthday ya ụnyaahụ bens Clinic ebe na benz n'enugwu steeti ma sel ma repair ọ oh, benz clinic adamaka ịgafee toscani na-agbada benz clinic ọ nọ ebe a life ifere ife o bu na ife nwoke bupụta ilo n'ụtụtụ a na-ama aka ọ bụrụ na aka echi gị ike ị ga-ebu ife apụta ilo ee moto bụ omebi akpọba pas ya from germany ime ebunye roadside mekanik ọhasa mana benz clinic na-alụkwa arụ taa n'enu menu n'ebe a a m na m chọ ka bụ ebe a na mgbede a akpọba akpa aka na-achị steeti nwanne m Dr. Peter Ndubuisi Mba kemgbe two days akpọpọ ọkpara square anụnwa ihe ya ebe ederi ka 1.5 million mana a na ike ike ka ike pụta asị na nnukwu mmanwụ pụta ụmụ m mpịa mmụọ gbasie ọsọ ọ dị ka ịkpọrọ nwa mara mma pụta gs jọrọ njọ fil bi intimidated ọrịa ịkpọrọ nwa nwee shep pụta ile one a ọ bụrụ na ị na-achụ nwaanyị o problem nọ na ị na-achụ nke makarị nwunye gị ịchụọ nwaanyị makarị nwunye gị that is all marriage ha saa mana nwunye gị pụta ọ bụrụ nwa ada asaa hụ ọsụ look at this thing ee eh, ka esi rosette taa abịa nwoke na nwoke na ọrụ okwu ọnụ n'enu men odogwu